Ebi m na New York. Ebi m na New York. I live in New York. na New York. I live in New York.